Levitikọs isiokwu nke isii Jehova wee gwa Mozis okwu sị mgbe mmadụ ga-emehie mekpu ihe mmekpu megide Jehova wọgbu mmadụ ibe ya n'ihe ndebe ma ọ bụ n'ihe etinyere n'aka ya ma ọ bụ n'ihe a napụrụ mmadụ n'ike ma ọ bụ mgbe o megbuworo mmadụ ibe ya ma ọ bụ mgbe ọ hụtaworo ihe furu efu o wee ghọọ aghụghọ n'ime ya ṅụọ iyi na ụgha n'otu n'ime ihe ndị a niile nke mmadụ na-eme na-emehie n'ime ha ọ ga-erukwa mgbe ọ ga-emehie mgbe ikpe mara ya na ọ ga-enyeghachi ihe ọ napụrụ mmadụ n'ike ma ọ bụ ihe o nwetara na mmegbu Ma ọ bụ ihe ndebe e nyere ya idebe Ma bụ ihe furu efu nke ọ hụtaworo bụ ihe ọbụla nke ọ ṅụrụ iyi banyere ya n'ụgha ọ ga-akwụghachikwa ya na nkwụzu ya ọ bụkwa otu ụzọ n'ụzọ ise ka ọ ga-atụkwasị ya ọ bụ onye nwe ihe ahụ ka ọ ga-enye ya n'ụbọchị àjà ikpe ọmụma ya ọ ga-ewetakwara jehova àjà ikpe ọmụma ya bụ ebulu zuru oke sitere n'igwe ewu na atụrụ Dị dịka rụrụ ọnụ gị si dị ka ọ bụrụ àjà ikpe ọmụma ọ ga-ewetara onye nchụ àjà onye nchụàjà ga-ekpuchikwara ya mmehie ya n'iru jehova a ga-agbagharakwa ya ya banyere ihe ọbụla n'ime ihe niile nke ọ na-eme nke ikpe mara ya n'ime ya jehova wee gwa moses okwu sị nye erọn na ụmụ ya ndị ikom iwu sị nke a bụ iwu nke aja nsure ọkụ nke ahụ bụ aja nsure ọkụ banyere orire ọkụ n'elu ebe ịchụ aja ogologo abalị niile ruo ụtụtụ a ga-emekwa ka ọkụ ebe ịchụ aja na-ere ere n'elu ya onye nchụaja ga-eyirikwa uwe mwụda akwa ọcha ya uwe ụkwụ akwa ọcha ya ka ọ ga-eyikwasịkwa n'anụ arụ ya ọ ga-achịlikwa ntụ ahụ nke ọkụ ga-erechapụta n'aja nsure ọkụ n'elu ebe ịchụ àjà dọba ha na nso ebe ịchụ àjà ọ ga-eyipụ uwe ya yiri uwe ọzọ bupụ ntụ ahụ jee n'azụ ọmụma ụlọ ikwu ruo ebe dị ọcha a ga-emekwa ka ọkụ nke dị n'elu ebe ịchụ àjà na-ere ere n'elu ya ọ gaghị anyụ anyụ onye nchụaja ga-esure nkụ ọkụ n'elu ya kwa ụtụtụ ọ ga-edokwa àjà nsure ọkụ n'usoro n'elu ya surekwa abụba nke àjà udo niile ịbụ ihe nsure ọkụ na-esi isi ụtọ n'elu ya mgbe dum ka a ga-eme ka ọkụ na-ere ere n'elu ebe ịchụ àjà ọ gaghị anyụ anyụ nke a bụkwa iwu onyinye ịnata iru ọma ụmụ ndị ikom Erọn ga-eweta ya nso n'iru Jehova n'iru ebe ịchụ àjà ọ ga-esite n'ime ya weju mweju aka ya weli bụ site n'ụtụ ọka flawa nke onyinye ịnata iru ọma sitekwa na mmanụ ya welikwa frankincense niile nke dị n'elu onyinye ịnata iru ọma ahụ ọ ga-esurekwa ya ọkụ ịbụ ihe nsure ọkụ na-esi ísì ụtọ n'elu ebe ịchụ àjà ka ọ bụrụ ihe isi ụtọ dị ka ihe ncheta ya a na-esurere jehova ma ihe fọdụrụ n'ime ya erọn na ụmụ ya ndị ikom ga-eri ya na-ekoghị eko ka a ga-eri ya n'ebe dị nsọ n'ogige ụlọ ikwu nzute ka ha ga-eri ya agaghị ewere ihe na-eko achịcha sie ya enyewo m ya ka ọ bụrụ oke ha sitere na ọkụ m niile ihe nsọ kachasị ihe nsọ niile ka ọ bụ dịka àjà mmehie na dịka àjà ikpe ọmụma nwoke ọbụla n'etiti ụmụ erọn ga-eri ya dịka ụkpụrụ ebighị ebi rue ọgbọ unu niile site n'àjà ọkụ nke Jehova onye ọbụla nke na-emetụ ha arụ ga-adị nsọ Jehova wee gwa moses okwu sị nke a bụ onyinye iji bịaru nso nke Erọn na ụmụ ya ndị ikom nke ha ga-ewetara Jehova nso n'ụbọchị e tere ya mmanụ otu ụzọ n'ụzọ iri nke efa ụtụ ọka flawa ịbụ onyinye ịnata iru ọma mgbe dum nkere ya n'ụtụtụ nkere ya kwa n'anyasị n'ite isi ihe ka a ga-ewere mmanụ mee ya mgbe o deworo ede ị ga-ewebata ya iberibe achịcha esiri esi nke onyinye ịnata iru ọma ka ị ga-eweta nso ịbụ ihe isi ụtọ a na-esurere jehova onye nchụàjà e tere mmanụ nke ga-anọchi ya site n'ụmụ ya ndị ikom ga-eme ya ọ bụ ụkpụrụ ebighị ebi jehova nwere a ga-esuresi ya ọkụ ịbụ ihe nsure ọkụ na-esi isi ụtọ onyinye ịnata iru ọma ọbụla nke onye nchụàjà ka a ga-esuresikwa ọkụ agaghị eri ya jehova wee gwa moses okwu sị Gwa Erọn gwakwa ụmụ ya ndị ikom okwu sị, Nke a bụ iwu aja mmehie n'ebe a na-egbu ihe aja nsure ọkụ ka a ga-egbu ihe aja mmehie n'iru Jehova ihe nsọ kachasị ihe nsọ niile ka ọ bụ onye nchụaja nke na-achụ ya banyere mmehie ga-eri ya n'ebe dị nsọ ka a ga-eri ya n'ogige ụlọ ikwu nzute ihe ọbụla nke na-emetụ anụ ya arụ ga-adị nsọ mgbe e fesara ụfọdụ n'ime ọbara ya na uwe ọbụla ị ga-asụkwa ihe ahụ efesara ya n'elu ya n'ebe dị nsọ ma a ga-etiwa ihe aja nke esiri ya n'ime ya ma ọ bụrụ na ihe ọla ka esiri ya a ga-echicha ya ṅachaa ya na mmiri nwoke ọbụla n'etiti ndị nchụaja ga-eri ya ihe nsọ kachasị ihe nsọ niile ka ọ bụ ọ dịghịkwa àjà mmehie ọbụla a ga-eri bụ nke a na-ewebata ụfọdụ n'ime ọbara ya n'ụlọ ikwu nzute ikpuchi mmehie n'ebe nsọ ahụ a ga-ewere ọkụ sure ya